Jọn isi nke iri na isii okwu ndị a ka m gwaworo unu ka e wee ghara ime ka unu maa n'ọnya ha ga-achụpụ unu n'ime ụlọ nzukọ ee oge awa na-abịa ka ọ ga-abụ na onye ọbụla nke ga-egbu unu ga-eche na ọ na-ejere Chineke ozi ihe ndị a ka ha ga-emekwa n'ihi na ha amaghị nna m ha amaghịkwa mụ ma okwu ndị a ka m gwaworo unu ka mgbe ọbụla oge awa ha ga-abịa ma unu wee cheta ha na mụ onwe m gwara unu ma agwaghị m unu okwu ndị a site na mbụ n'ihi na mụ na unu nọrị ma ugbu a ana m alakụrụ onye sitere m ọ dịghịkwa onye ọbụla n'ime unu na-ajụ m olee ebe ị na-ala kama n'ihi na m unu okwu ndị a ihe mwute ejupụtawa obi unu otu ọ dị mụ onwe m na-agwa unu eziokwu ọ bụ ihe bara unu uru ka mụ onwe m laa n'ihi na asị na alaghị m onye nkasi obi ahụ agaghị abịakwute unu ma ọ bụrụ na ala m m ga-ezite ya nye unu onye ahụ mgbe ọ ga-abịa ọ ga-atụkwa ụwa mmehie na ezi omume na ikpe n'anya mmehie n'ihi na ha ekweghị na mụ ezi omume n'ihi na ana m alakụrụ nna m unu adịghị ahụkwa m ọzọ site n'ugbu a ikpe n'ihi na ekpewo onye isi ụwa nke a ikpe enwere m ọtụtụ ihe ọzọ ịgwa unu ma unu apụghị iburu ha ugbu a ma mgbe ọbụla onye ahụ ga-abịa bụ mmụọ nke eziokwu ọ ga-eduba unu n'eziokwu niile n'ihi na ọ gaghị ekwu n'onwe ya kama ka ihe ọ na-anụ ụra ihe ndị a ka ọ ga-ekwu ọ ga-akọkwara unu ihe niile nke na-abịa onye ahụ ga-etomu eto onwe m n'ihi na ọ ga-ewere n'ihe nke m kọkwara unu ya ka hara bụ ihe niile nna m na-enwe bụ nke m n'ihi nke a ka m sịrị na ọ na-ewere n'ihe nke m ga-akọkwara unu ya ọ fọdụrụ nwa oge unu adịghị ahụkwa m ọzọ ọzọkwa ọ fọdụrụ nwa oge unu ga-ahụkwa m ya mere ụfọdụ n'ime ndị na-eso ụzọ ya sịrịtara ibe ha gịnị bụ okwu a nke ọ na-agwa anyị sị ọ fọdụrụ nwa oge unu adịghị ahụkwa m ọzọ ọzọkwa ọ fọdụrụ nwa oge unu ga-ahụkwa m na n'ihi na ana m alakụrụ nna m ya mere ha na-asị gịnị bụ okwu a nke ọ na-ekwu ọ fọdụrụ nwa oge anyị amataghị ihe ọ na-ekwu Jizọs mara na ha na-achọ ịjụ ya o wee sị ha unu na-ajụrịta onwe unu ihe banyere nke a na m sịrị ọ fọdụrụ nwa oke unu adịghị ahụkwa m ọsọ ọsọkwa, ọ fọdụrụ nwa oke unu ga-ahụkwa m n'ezie n'ezie asị m unu na unu onwe unu ga-eti mkpu akwa kwakwa akwa ma ụwa ga-aṅụrị ọṅụ ọ ga-ewute unu onwe unu ma nwute unu ga-aghọ ọṅụ nwaanyị mgbe ọbụla ime na-eme ya o nwere ihe nwụta. n'ihi na oge awa ya abịawo ma mgbe ọbụla ọ mụpụtara nwa o cheteghị ahụhụ ya ọzọ n'ihi ọṅụ ya na a mụpụtara mmadụ n'ụwa ya mere unu onwe unu na-enwekwa ihe mwute ugbu a ma m ga-ahụ unu ọzọ obi unu ga-aṅụrịkwa ọṅụ ọ dịghịkwa onye ọbụla ga-anara unu ọṅụ unu n'ụbọchị ahụ ọ dịghị ihe ọbụla unu ga-ajụ m n'ezie n'ezie asị m unu ọ bụrụ na unu ga-arịọ nna m ihe ọbụla ọ ga-enye unu ya n'aha m rue ugbu a unu aka arịọghị ihe ọbụla n'aha m ọnụ, unu ga-arịọtakwa ka ọṅụ unu wee zue agwawo m unu ihe ndị a n'ilu oge awa na-abịa mgbe m na-agaghị agwa unu okwu n'ilu ọzọ kama m ga-agwawa unu okwu banyere nna m n'ụbọchị ahụ unu ga-arịọ n'aha m ma asịghị m unu na mụ onwe m ga-ekpere nna m n'ihi unu n'ihi na nna m onwe ya na-ahụ unu n'anya n'ihi na unu onwe unu bụworo m n'anya kwerekwa na mụ onwe m siri n'ebe nna m nọ pụta esiri m na nna m pụta abịawokwa m n'ụwa ọzọ ana m arapụ ụwa na-agakwurukwa nna m ndị na-eso ụzọ ya sị lee ugbu a ị na ekwuwe okwu ị dịghị atụkwa ilu ugbu a anyị na-amata na ị matara ihe niile na ọ dịghịkwa gị mkpa ka onye ọbụla jụọ gị nke a ka anyị ji kwere na isiri n'ebe Chineke nọpụta Jizọs zara ha sị ọ bụ ugbu a ka unu kwere lee oge awa na-abịa ọ bịawokwa ka unu ga-agbasa onye ọbụla ọ laa na nke ya unu ga-arapụkwa naanị mụ otu ọ dị naanị mụ anọghị n'ihi na mụ na nna m nọ okwu ndị a ka m gwaworo unu ka unu wee nwee ụdọ n'ime m n'ụwa unu na-enwe mkpagbu ma nwee na obi ike mụ onwe m emeriwo ụwa